iro n'Imo steeti ihe iro na Hofort iro na Ebonyi steeti ihe iro na Abia steeti anyị tabofu na Chukwu enwere obi nwanne ịma oh. na ịchaka mebe igbo obi igbo na bụ igbo bụ eziokwu ịma na onye nwelụdị ya igbo ka nwere obi nwanne obi nwanne maka anyị zara unu nne ntisa ife ntisa n'ala n'igbo eliga sịrị sịrị sịrị sịrị kọlụ kọlụ kọlụ ife omela n'igbo eliga ka anyị zelu nne ntisa ka udo eche ịma na okwu na bụ igbo bụ eziokwu mana onye welụte ya ị na-akpọ onwe gị nwafọ Igbo n'ịbụrụ Igbo n'anya mana gị na nwanne gị mekọ ire omemisedio ịkpọrọ ihe onye aba aba Abakeleke isi n'osi Nsụka ọ bụ onye ime obodo

n'afọ Igbo n'ifuru Igbo n'anya onye mbise ibido alịba ogbe ibido onye mbise batabeghị agwọ batabeghị ịpụrụ ụzọ chụba onye mbise tupu ịchụba agwọ yanyi ụja ji n'ọfụma ịchakike ji tara ya

n'oji mmadụ wee tụọ ụtụ n'obi ibe eji malụ ya mere akpata ego ya dị ka ngwa gị ụcha ntị ọfụma na mụchita na-ebia ngelebe ndị ịdalụchi ego nne onye ntịsa adị igbo chụba n'ọsọ

jelebe akụsa jelebe jelebe ta jelebe akụsa jelebe amụwa n'okenye anya okwue nne nne na nna ga na-agwa ka mụ na-agba ife na bụ sọsọ ị na-akọrọ ụmụ gị ife mere gị na Ebonyi steeti jemere gị na Anambra jemere gị na Enugu steeti na Abia steeti Iwe mere gị na Igbo steeti akpata iwe tinye nkewa ụmụ gị resọrọla asọrọ ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mbụ na agwa n'ike ịma na okwu na-agwa igbo bụ eziokwu ịma na onye nwere ntị ntisa melụ n'ala igbo ije dị siri ike alụlụ dị na nwunye na igbo ụfọdụ siri ike ewuo maka gịnị ndị okenye atụrụ na karịa ụfọdụ na-agụ ụmụba afa chọrọ ọgọ ndị Ebonyi ọ chọrọ ọgọ ndị Enugu afa chọrọ ọgọ ndị Abịa ọ chọrọ ọgọ ndị Imo steeti a chọrọ ọgọ ndị Anambra ibe bụ nkewa onye n'ụcha ntị ka m gwa ya

mana ofufe ga-aba na-eme tupu fewe onye Igbo n'ọlụ ajụbanye ebe o si tupu onye n'ọlụ steeti ya gezie ntị Igbo niile na egbu ofu ofu ka ịbụ na chukwuo bikozi alụnụ ntisa ibe ntisa na-ebutebụ nkewa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ndị na-adọka ewuolorije ahịa orije ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebido wee sụba asụsụ ndị ugwu asụsụ ndị ofe mmadụ ọkwa sọsọ ka ilie nwanne iwere nata ego

obi nwanne ịma oh, na ịchaka n'ebe igbo obi igbo ịchaka ebe amụbụla ịgba kene jide ebube na mmadụ bụ na afịa zụrụ na mmadụ bụ na na-aga na onye nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na-ekwu na mụ bụ na ịgba kenere Chiftochukwu Okafọ Ugonia na Ogidi German CEO Linton Group of Companies yo Linton Hotels Linton Foundation Linton Care onye bụ ule ulebu n'obusi iko tụtụo chukwu m oke afọ ụtụ maka anyị je na panama anyị kene mmiri ọma Daniel Dixon mmiri ọma na panama chioma CEO aha Land Global Limited ọbụ nwere enwe onye ọma ndị solusibe mmiri ọma na m ekene gị chibu mmiri ọma na panapụ odogwu ụtụ ịgba ka anyị jenu na ndị ọba enere m GPRS ndị ọba niile akpọlọkpọlọ ya obi kụba na odogwu ezi nwa ihe gbuo onye nwere ihe nwere ibe onye ịchaka na-ekene ya n'odogwu na ibe nwere ibe ọzọ imela ọgọ gaba ọkpata ozughị ọra na ọbụ onye ego ewu na ahụ ihe bụ obi kụba ma pụta ịgbaka n'ije nu na-ekwulọbịa kenelụma adresị ndị ekwulọbịa niile ọ bụ onye ka mụ na-ekwu Mr. Joseph Ezokafor Doris Aza onye nwere ya nwere change accounts iwe mere anyị nọzuo na ọ bụ Chukwu ga-akwụ ya ụgwọ adresị nnekwula kedu maka national anthem ndị ụkọ na. ọ bụ onye ga-abụrụ egwu n'ụwa ụwa Mr. Cletus ọkacha agụ na real estate yodo oju na-emesara aka onye nwere onye welibe ọmadụ oge na-aga n'obodo n'elu ụwa chief executive officer Gloria Cresson Sodo ya na netkomasio nwoke nọ mmewulife nwachi na-emelejedo

onye ọcha dị nnukwu igbekwala enwe chiama five star rekọd ọrụ nnene anaghị eze na kọnsida onye nwelu gị nwelibe onye nwere ihe zayo anyị jee na rio anyị ga n'ife throw them all gone. Mining company, Okpina Zunya Kasiki, Ime Mulife, Imani Kutego Siki, Jezi Wameriwe, Ife na Life, Oyimu Meloko Kabane Nuwa Imani Sosibe, Ife na Life, Ife na Life, Owa na Life.

iro na Anambra iro n'Imo steeti ye iro na Hofort iro na Ebonyi steeti ye na Abia steeti Onitsha bụ ofu na Chukwu enwere obi nwanne ịmalịchakala ebe

ije na ọzọ bụrụ ọzọ bụrụ na-ekwusigo anyị kele agbalaze odogwu Chief Janet Ifegood nwa mụtara na mma agbalaze onye ka chukwu dị izizi na ọzọ bụrụ Chairman CEO Diamond Limited wee bụrụ ebu na alụsịa mma onye bụla ebubo kwụsịgo agbala nzọ dịka chukwu karịsịa karịsịa otu ịgba ka anyị jee n'ihe mgbasị ka anyị kene His eze bụkwanụ mkpọ ihe nwanọfụ ihe mgbasị odozi obodo ihe mgbasị nke izizi na Benin Republic odogwu ihe wọdwedịghị si ọsọ ihe ya ka mụ na-ekwu obodo kedu ego m ọkọ ozubulu kelenu nwakanwa tifilosios ike kwọnụ ezemọgọ n'ozubulu ebube chukwu ụzọ nke izizi n'ozubulu ọgaranya na-atụ egwu chukwu ezi onye mekene ojunu kemọgọ ojide onye nwanne na nwere dị ife na mmadụ dị aga okpe na mgbidi nwa nọ na South Korea ọ bụ onye ka mbụ na-ekwu Mr. Ugochukwu Chibuzọ Collins Chairman CEO Chivera Ventures Limited nwata mmanụ dozie akụmoto n'omume ekene ichaka na-ekene mmadụ mmadụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị nwata mmanụ dozi akụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị ewu kedu maka oji ije nọgọ ọbụ onye ka m na-ekwu Prince Pelis okwu dị egwu oji ije nọgọ n'ezi oyi mekene chairman CEO Glass Interior Limited Office and Home Furniture ezoghị gị na-emebe oji fọnicha maka Prince Felix Okwudịrị Okwu bad name and no busibe Chama CEO AK Share Staffing lfc na Chicago nnegwu mmadụ dị ka nnegwu alụsị na nke ikpeazụ ha onye nwere ya nwere ibe na mmadụ nke dị karịsị eze n'ọba echiche nye echichi wechizie nye obia dada onye obia dada obia dada obia dada n'ala igbo ịmanịcha ka m ebe igbo niile na-ebofu na nne tisafa na-ebe na

ike nga ọbụ egwu ikenecha ike n'elu m transfọma ndị achina transfọma ndị agụata chibemeka otu igba odogwu kenere mụta ndo n'aka ọkwa ọgaranya na-atụ egwu kenelu m ifeanyị anyị aka ọkwa bili lomoni kọs, nwa mụtara na mma ọnwa osisi na ndewi nọ n'ume ekpele osisi ọma bụrụ na na-edo ekpeti ihe oyila nga kedu maka obi ego na china obi nwere ego mr okechukwu kisili ezi nwa chukwu keme gwagwata tite motos eze chimeleze ka izizi na edo enere m ọma na mmeri n'akọkwa ikenelụmụ biabụrụ dike nke izizi n'ọkịda kenelụmụ chi feze ji amatụ odogwu na disko oyi lagasi limited ide one of aguleri ide na dubai kenelụmụ akatakume esa paika bọsụ kenelụsi ego Jose Golokida, Elelu Mudoperi, Spanish Kingdom Apartment, Obere Nwanemagu, Manicure and Pedicure, Ezi nwa obodo ukwu, onye ọmọnụ mekene, Elelu Mudokigwedo, Di celebrity doctor, mmiri na-ezolola na Nando, Enenokta ambassador, ọfọja property si n'omume kene ọnya n'isolusibe n'onye nwere ubi welite kedu maka splendid furniture akụ eze don rukwunye debi ya na mmadụ ga-ejichalesi ya kelere m instigato na ph nọmba 1 ikene manlaichiko oji moto ebe bụ odoyi nwakochukwu Nnewi ọganaiza ịla nga enelụmụ taiga ọbịafụla ego n'ọkịga na mmadụ na ọkarịrị akarị chukwu gọzibeba e nwere mmadụ nwere n'ụwa ịjadike nọ n'ebe

iru n'Imo steeti ye iru na Home Fort iru na Ebonyi steeti ye iru na Abia steeti anyị tabofu na Chukwu ewere obi nwanne ịmanị chakama ebe ihe obi Igbo ịchaka ebe Nne ntị zafa na